Buhari gaji. Akanjawa. Akanjawa. Akanjawa. Buhari gaji. Buhari gaji. Akanjawa. Akanjawa. Akanjawa. Buhari gaji. Buhari gaji. Akanjawa. Fọ́fọ́lẹ̀. gachi Buhari ife a bụ ife mwute nnukwute ife mwute kedu oge oge anyị bụ ndị Igbo ya eteta n'ụla kedu oge anyị ya emeghe anya anyị wee ghọta ife na-eme ife a Kedu oge anyị ga-eteta n'ụra? Nkasị Igbo Leaders Endorse Buhari for Second Term Kedu ka Igbo Leaders si esi endorse Buhari? Eh? Ọkwa ọ bụrụ na ndị Igbo Leaders amarọ ndị anyị bụ? Hmm? Kedu ife kpata onye eji bụrụdo onye Hausa nke a anyị, onye Hausa nke achị anyị, onye Hausa nke a anyị, onye Hausa nke achị anyị? Kedu ife kpata ya bụ ife? nkịtị hmm? ịkpata na ya ya chi onwe anyị ọ nke ndị Hausa ji wee kala ya mala ife ka ọ nke ndị ọ nke ndị aboki na-achị amụ n'aka ndị aboki ọ nke fa ji wee kala anyị mala ife ka ọ gịnị ka fa ya eji wee na-achị anyị etu a kịka ndị Igbo kịka okenye ya esi wee nọdụ n'ụlọ ewu anwa n'ọgbụ maka na ọ ya bụ ife na-eme ife a Eh? ndị okenye ndị Igbo nọ n'ụlọ ewuwe wee na-anwụ n'ọgbụrị eh? onye nke jee enye ya ego tinye n'akpa ọ chịchapụ eze na-eke eze nke adụ hmm? onye onye onye nke onye nyere ego o tinye n'akpa o wee bụ na ndị a marọ ndị anyị bụ ịmakwa na anyị nwa bụ ndị Igbo bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl hmm? ịmakwa na anyị nwa bụ ndị Igbo bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl anyị nwa bụ ndị Igbo ị na-afụ bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl ee eh, Baịbụl Baịbụl ị na-ene anya anyị nwa bụ ndị Igbo bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl ife kpata anyị ji wee nọdụ n'ọnọdụ anyị nọ taata bụ bikos na anyị edebere iwu Chineke anyị edebere iwu Chineke Chineke wee na-echi anyị wọdịn na-echi anyị wọdịn na-ezite ndị amụma ya fa na-abịa ọ na-ezite ndị amụma fa na-abịa chineke na-awa onye na anyị edebe iwe na ọ bụ na anyị edebere iwu ya na ọ ya achụpụ anyị from an anyị Jerusalem na ọ efesasị anyị around the world na ọ ya efesa anyị n'ụwa niile ọ ya kpata na o nwere ebe ije tata ka ị ghara ife onye Igbo chineke gwa ya agwa na ọ ya achụpụ anyị na anyị wee chụsasị anyị n'ụwa niile nwere ebe ije tata ka ị ghara ife onye Igbo ana ebe ọ bụla anyị nọ anyị na-ata afụfụ ebe ọ bụla anyị nọ anyị na-ahọzụlụ ebe ọbụla anyị nọ anyị na-ahọzụlụ na-ata afụfụ na nkịtị na abụọ bikos nọ ya nwa bụ ndị igbo bụ ụmụ isrel ị na-agụ na baịbụl onye kpata o ji bụrụ na onye awụsa achịsị anyị onye awụsa achị anyị onye awụsa achịsị anyị onye awụsa achị anyị kedu ife ọta na anyị ya onwe anyị anyị na-asọ nsọ ichi onwe anyị ọ nke anyị ji ọ ife ka anyị na-amarọ ka ike ka anyị na-agbasịrọ kedu ife kpata o ji nọọsụ ndị awụsa ya na-achị anyị kedu ife kpata ya bụ ife ọma ịgụa Deuteronomy 28 fia gụkene Deuteronomy chapter 28 and Leviticus chapter 26 ịgụa Deuteronomy chapter 28 and Leviticus chapter 26 ife ya ọ Chineke debe anyị n'ọnọdụ anyị nọ ama m na inwe ike na ife na-ekwu nwee ike ọ bụla o doro anya kịta mana o kwesịrị ide ndị okenye anya o kwesịrị ido ndị okenye nọ ndị okenye ka fa bụ o kwesịrị idefe anya ee ịmakwana ndị ụmụ Izrel ndị ịmakwana ọ bụrụ ụmụ Izrel anyị nwa bụ ụmụ Izrel ịmakwo na na ndị ọcha na-eklemu na ọfa bụ ụmụ Israel ndị ọcha na-ekwu na na-eklemu na fa bụ ụmụ Israel ịmakwa na fa bịa na Igbo fa bịa na Anambra steeti bịa na-agwa anyị na anyị nwa bụ ụmụ Israel ị na-agụ na Baịbụl fa bịa bịa gwa anyị the only reason ifewata ifewata anyị ji yere chọọ ikweta na anyị bụ ụmụ Israel bụ because na ya chọrọ idebe iwu Chineke ifewata na ya chọrọ ikweta even though na enwe anyị nwere so many evidence ine anya na omenala ndị Igbo omenala anyị dị similar to omenala ị na-afụ na Bible omenala anyị ọkwa ifu na John chapter 2 oge Kraịst ji agbamnkwụ na Kenan ọrụ agbamnkwụ ka Kraịst ji ife a o nwere ndị obodo ọzọ n'ụwa a gwakere m obodo ndị ọzọ ya bụ na ọ bụ na afụrọ nkwụ na ya eme wedin ya enwere ihe enwere ihe ebutereli nkwụ ọcha ọrụ agbamnkwụ ka anyị na-akpọ ya wine carried jee jee nene ka ịmalụ ma onwe ndị mba ọzọ na-eme etu a sọsọ anyị nwa na-eme ya mụ ịgba bọị nwanyị nwoke nwa akpụọ nwunye ya isi nwunye ya akpụọ isi yile akwa akwa akwa akwa ụjụ nwee so many things anyị na-eme dị n'akwụkwọ nsọ maka na anyị nwa bụ ndị Igbo bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl anyị pụtazie tata anyị na-emegheri ee eh? maka na chineke bụrụ anyị ọnụ ife chineke ji bụọ anyị ọnụ gụọ Deuteronomy chapter 28 ka efu ya gụọ Deuteronomy chapter 28 chineke bụrụ anyị ọnụ bikos na ya ekwere edebe iwu ya o wee chụpụ anyị na na anyị a wee gaa n'ebe afrịka dị wee bịa nọdụ na na afrịka tata chineke wee zitekwa ndị ilu anyị ndị awụsa ị na-afụ bụ ndị ilu anyị ndị awụsa ị na-afụ ma buhari o ma atiku o ma atiku ma fancha ndị Awụsa niile a bụ ndị ilu anyị wepụ obi n'ebe ndị a nọ ọ ife mwute ka ọ bụ na ndị a na fa bụ ndị okenye enwere ike ịfụ ife ndị a ndị asị na fa bụ ndị okenye onye nke enyere ego omechie ọnụ ọ jọgbuo onwe ya wepụ obi n'ebe ndị a nọ ife ife a ndị ndị ndị okenye ndị Igbo na-eme jọgburu onwe ya ndị okenye ndị Igbo dị foolish ndị okenye ndị Igbo ka ikefa ya esi ghara ịghọta ife na-eme ife a ee eh? ikefa ya esi ndị ilu anyị Eh? Atiku bụ onye ilo anyị, Buhari bụ onye ilo anyị, Atiku Abubakar Atiku bụ onye ilo anyị, Buhari bụ onye ilo anyị, ndị awụsa bụ ndị ilo anyị, ọkwa ịfụ efi efe na-achị abịa n'ala Igbo efife wee na-emebisi nri anyị kọ akọ ọ dị na Baịbụl gụọ Judges chapter 6 Judges the book of Judges chapter 6 from verse 1 gụọ ya ka ifife na-ekwu ndị a bụ ndị ilu anyị wụpụ obi unu ebe fa wụpụ obi unu ebe Atiku nọ ndị a bụ ndị ilu anyị ife na-eme anyị ife agbara aka ife na-eme anyị ife ada omimi ife ife mee anyị ji nọdụ n'ọnọdụ anyị nọ tata bikos na anyị ekwere edebe iwu Chineke anyị ekwere edebe iwu Chineke Chineke na-awụ ọnụ anyị ekwere ọ ya kpata ji nọdụ n'ọnọdụ a gokene Deuteronomy chapter 28 and Leviticus chapter 26 gụọ ebe ndị a ka ịfụ ọ ya kpata ji wee nọdụ n'ọnọdụ anyị nọ tata ọ ya kpata isi na ya ji wee ya etu a mana ife mwute ka ọ bụ na ndị igbo aghọtara ife ndị okenye ndị igbo nọ n'ụlọ ewuwe na-anwụ n'ọgbụrị ọ ife mwute ka ọ bụ nnukwute ife mwute fapụzie fa sọpọtụ ndị ilu anyị fa na Atiku na sọpọtụ abụbaka Buhari eh? ọ ife mwute ka ọ bụ mee ekere anya nwanne m nwoke nwanne m nwaanyị meghee anya ka ịghọta ife nna akọwara gị ife a anyị nwa bụ ndị igbo bụ ụmụ Izrel na-agụ na baịbụl Go Deuteronomy chapter 28 and Leviticus chapter 26, Luke chapter 21, Judges chapter 1, uh, Judges chapter 6 from verse 1. Gụọ ebe ndị a ka ịfụ ọnọdụ anyị nọ n'ime tata ọ Chineke debe anyị n'ọnọdụ a Chineke debe anyị n'ọnọdụ anyị nọ gụọ ebe ndị a fụnụ gụgasị ebe ndị a ngwa ọkịta gụọ ya gụkene ya ikwe n'ife m na-ekwu gụgode ebe ndị a ọ bụ na ị nwere baịbụl wuru foonu wuru foonu ka ị gụọ ebe ndị a ka ị wee fụọ ọnọdụ n'ime tata kọragoro m etu a n'ọnụ obi adọrọ m mma na ife a ndị okenye ndị Igbo na-eme obi adọrọ m mma chaa mana anyị nwa bụ ndị Igbo bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl anyị kwesịrị ịnachi azụ debebe iwu Chineke anyị kwesịrị ịnachi azụ na-edebe iwu Chineke ị na-agụ na the book of Leviticus the book of Numbers the book of Deuteronomy anyị nwa ndị Igbo bụ ụmụ Izrel na-agụ na Baịbụl ife anyị na-agabiga tata bụ Chineke debe a maka na ya ekwere edebe iwu ya a n'ọnụ ịchọkwa ịkọntaktị ya m na ịchọ ịkọntaktị ya mụ ị chọọ ịdanlodo app ma enwe m app Coming Kingdom app ịdanlodo app m kọntaktị ya m na ịchọọ kọwaragodo m etu a n'ọnụ enwekwa m vidiyo ndị ọzọ na Yutubu, anyị nwa ndị Igbo bụ ụmụ Israel ị na-agụ na Baịbụl ọnọdụ ife ma ji nọdụ n'ọnọdụ anyị nọ tata because na ekwere ekweredebe iwu Chineke because na ekwere ekweredebe iwu Chineke go ebe go all these places Deuteronomy chapter 28 Leviticus chapter 26 Luke 21 ka ife etu anyị si wee kwakọrọ na n'Africa ebe anyị nọ tata gụọ ebe ndị a ka ịfụ ya anyị nwa bụ ndị Igbo bụ ụmụ Izrel ị na-agụ na Baịbụl anyị kwesịrị ịnachi azụ jedebebe iwu Chineke ka ọ m etu a n'ọnụ